ofe onye ya wee ụzọ kebere ebe a ma nwoke a chọkwara mana ka ndị ọmụ ụlọ ndị ahụ a na-ekwu uwe oke jọrọ aka ndọrị kịta e nwere onye si ebe ọ dị mma ọ bụrụ na anyị ka jọrọ Obasanjo kwụrụ Taribo Dadi kedu onye ka mma iru

nwere very big problem na akara ahịa maka ndị ogologo maka anyị o nwere uru ahịa bara onye isi mechiere ndọ ọ maka keke nke onye ebere echi aka ọ na-anya keke naanị onye keke bụ onye nwere ike iburu enyi ya nwaanyị na-aga n'ụzọ nwunye onye nwunye ha o jee na ọ bụrụ na ọ bụ private nwunye ya bụ ọkara sochie ya azụ ka ọ mara ebe ha ala mgbe Oku. Thank you, sir. Uh, because Daddy. Daddy. Uh, thank you, Then. No, sir. Organism. No. No wonder. No. Yeah, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no,